ọkwa ịfụrụ ụdị afụfụ ụmụazị kịta ga-ata na nka ee eh? ma anyị nwabụ bụ ndị okenye ga-atakwu nke anyị maka na ndị ga-ene anyị nka nọrọzikwa mana okenye ọbụla kwụbara aka ya ọtọ wee zụọ ụmụ ọfụma chukwu ya ahọpụtara gị onye ya ene gị nka ha nche ama aghọta gị ahịa anyị ka kwupụrụ okwu ụmụ bọyị wetara ọgwụ oke anyị etiri ọga ha na nri ya na onye nke ru duplex nwa bọyị wee bucha ma foreign ties nekwa na ụmụ ya ọzọ jee weta kii na nke onye dibịa iberibe ha ji wee kechie ọga ha ajụọ ihe ha gwanyere n'ime ya ime ya bụ kii ha sị na ọ ka ha wee gbachaa abọyị gbaruo n'isi ya na ihe ọbụla ha merụ na bọyị na ọga ha ma chọpụta ha chezọọ na onye ori na-ezu na ihe ya na-efu maka na iko onye ji ama ka eji amara ya onye gba bọọlụ na ahụ aja ọ nachigatara ya ijewe ahịa nyuchie nso ụzọ ịnatawa izute ijiji mmehie ọbụla nwekwara ụgwọ even after repentance a na we never go unpunished there is a price you must pay for every action has consequences ka m jụkwa ahụ ụmụbọyị niile a a na-enwude na-eje agwọ ọgwụ kedụzi maka ndị dibịa na-agwọrọ ha anya bụ ọgwụ maka na ya dafụ ha na soshal midia ekwesịghị na onye nke enwude ha jee gosi dibịa akpụrụ dibịa mụọ okwu agwụ ya ọkụ akpụrụ dibịa tụọ ya nga maka na oke ọgwụ na ego a na-efegharị na soshal midia jidere ụmụazị agbụrụ a wee ghasaa na ha n'iyi let's go back to our root ngwanụ omena nna m jere ụka nna nna m jere ụka ha ncha mechara ọfụma kpata ego mepụta ihe afọrọ anya o nwezie ndị nna ha kpara ofe ogere wee gbara aka ha nwa na onwe ha wee na-akwụgharị n'ụlọ ekpere ewere ụbụrụ ha wee gwọọ ji ha chọwazie jizọs ha ya ebo ya prodigal generation agbụrụ osaka mgbe anyị gbara bọị anyị ncha ji egwu chineke wee gbaa bọị ndị ọga niile nọta na-emebe ọfụma jee jụọ ese ha jere ụka gbaa bọị na-emebe ọfụma ndị ọgaranya niile nọ taata 98% ndị ọgaranya nọ taata ọtụtụ n'ime ha na-eje ụka gbaa bọị kedu ọgaranya tọrọ atọ dọkịta lọya ọ prọfesọ si ezuzugharị let's go back to our roots aha ajọ ọchịchị butere massive unemployment ebo ya jizọs enweghị ọrụ wee mee ndị ntorobịa ndị amaka ekwu ụfọdụ wee bata n'ụka onwe ha ụkọchukwu wee jide mkpụrụ obi a na-achịkọnata mana blọk rosary mgbe epechara mpe sọnde school mgbe ụmụazị ji egwu wee na-eto ọ bụrụ taata ka ịgba ọtọ dịba mana oge ahụ obi ụmụazị adịrọ ya agbara ọtọ nwere ife ọjọọ dị na ya nya ka a na-akpọpụtasị ụmụazị na that tender age a na-azụ ihe egwu chineke n'ime wee sizi ha let's go back to our root kedu onye nwere good profession na-ese ekwu ife ahụ ife ya jụ onwe gị nne ya ịgwọ ọgwụ abụrụ n'ife eji ama aka kịta ịgbabọyị aghasana ịgụ akwụkwọ aghasana medi aghasago ọrụ aka aghasago nsọpụrụ wee naa ori wee karịzie akwụna wee bụrụ aka ọrụ ịgwọ ọgwụ wee bụrụzi ife eji ama aka ọkwa ịfụrụ ụdị nke ọbụla ịyi aka n'okenye site na ndị ibi n'okorobịa na agba ọbịa. ụmụ ntorobịa ụmụaka amara ife ha na-emebi aha m brọda Pọl Chigbo zisa n'ihe onyonyo a ka ọ dị